AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ezi onye igbo onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa ị bịala nwanne m nwoke nwanne m nwaanyị obi dị m ụtọ ịnabata gị na ihe omume nke ụbọchị taa ana m asị ka udo nke chineke chi ya n'ime obi gị ka udo nke chineke chi ya n'ezinụlọ gị anyị abịala n'ụbọchị taa ịchịkọ isiokwu ahụ nke anyị malitere ụbọchị gara aga nke na-asị ime ihe ugbu a n'ụbọchị taa isiokwu anyị bụ ime ihe ugbu a nke ugbo abụọ ndụ dị ka igwe anyị na-eji alụ ọlụ a na-akpọ kọmputa ihe ọ bụla itinyere na ndụ ka ọ ga-ewepụtara gị itinye ihe nke ga-ewuli gị elu ọ bụ ihe ahụ ka ọ ga-alụpụtara gị itinye mkpụrụ nke ịla n'iyi n'ime gị ọ dịghị ihe ga-egbochi ya ịlụpụtara gị ịla n'iyi ọ bụ ya kpatara anyị ji na-atụgharị uche na-eme ka anyị mata sị na Chineke akpọọla gị mee gị bụrụ mmadụ nke zuru oke o mee ka ị oke ma ọ bụrụ na ọ dị ihe ndị mejupụtara izu oke n'ime gị tutu Chineke asị na ọ kpụọla gị ọ haziela gị hazie ihe gaje bụ ọ bụrụ na ị gbachie ike ndị a ike nke echiche gị ọ bụ gị ka nke ahụ dịrị ya ka m ji na-eme ka anyị mata sị na mgbe kwesịrị anyị ime ihe nke anyị kwesịrị ime bụ ugbu a ma ihe ndị nke ahụ nke ga-enyere anyị aka na ndụ ma idozi agbata anyị na Chineke anyị ọ bụ ugbu a asịla ka o ruo echi ịmalite ịchụ ọganiru gị bụ ugbu a asịla ka o ruo echi n'ihi na ọganiru gị pụrụ ịfụnarị gị malite ugbu a nwoke a na-akpọ William Congreve n'okwu ndụmọdụ ya ọ sị echela ka o ruo echi tutu gị chụọ amamihe ọ pụrụ ịbụ na anwụ nke echi aga awara gị onye mụ na ya na-atụgharị uche ndị mmadụ agabigala ọtụtụ ihe n'ụwa okwu amamihe ndị a ebee ka ị chere ha si na-abịa ọ bụ site n'ihe ndị mmadụ gabigaworo ichewe ka o ruo echi ga-eme nke a ka o ruo echi ga-eme nke ọzọ anwụ nke echi pụrụ ịbụ ihe na-aga awara gị gịnị ka anyị na-ekwu okwu ya ebe a ohere eji eme ihe ndị a pụrụ ịbụ nke na-adịkwaghị ya ndị ahụ Chineke dosaworo eji enyere gị aka pụrụ ịbụ ndị na ị amakwa otu ị ga-esi wee rue ha nso ọ bụ ya ka anyị na-ekwu okwu ya enyemaka nke ị kwesịrị inweta pụrụ ịbara ndị ọzọ ndị dị uchu ime ihe Chineke na-eweta ngọzi esi otu ole edote ngọzi nke a pụrụ iji mee ihe n'ihi m ebe ndị na-achọ ya dị ọtụtụ Chineke ọ ga-akwado onye na-adịghị uchu ka ọ bụ onye ahụ nke dị uchu ka a ga-akwado mgbe ị na-asị n'otu ụbọchị ndị a aga m eme nke a makwara na ọ dịghị ụbọchị bụ otu ụbọchị ndị a mgbe ị na-asị otu ụbọchị n'ime izu a ka m ga-eme nke a makwara na ọ dịghị mgbe bụ izu a ọ bụrụ na ị chọrọ inweta ihe ụwa na-enye bụ ezi ihe biko eso n'ụzọ ndị nzuzu ndị ole ka ụwa na-ahụ dị ka ndị nzuzu ọ bụ ndị a bụ ndị na-eji aka ha gbuda ikike nke obi ha ndị ahụ na-achọghị ịdọkasị ahụ chee na ezi ihe pụrụ ịbịa n'ize ahụ dịka mmeworo ka ịmata gị onye mụ na ya na-atụgharị uche Chineke enyewo anyị ogologo oge kwee ka ogologo oge a nke Chineke nyere gị lụọra gị ọlụ karịa imegide gị onye mụ na ya na-atụgharị uche ghọta mkparị ụka anyị a m sị ogologo ndụ ndị a ogologo afọ ndị a ogologo amara niile nke Chineke na-enye anyị kwe ka ọ lụọra gị ọlụ karịa imegide gị onye ahụ n'ezie nke na-achọghị ịmalite njem nke ọganiru ya n'ụbọchị taa echekwala na ọ dị ihe dị ka echi nye ya echi adịghịra onye ahụ ihe pụrụ ikwu okwu ya bụ ihe na-ahụ anya onye maara ihe chi ga-ewepụta abụla onye ọ bụ ihe ọ bụla nke ị chọrọ ime gasị ka o ruo echi ị na-ala ndụ gị n'iyi ị na-ala oge gị n'iyi ị na-eme ka ndụ siere gị ike ọ dị nwoke a na-akpọ J. Jacobson nwoke a na-echetara mụ na gị n'ụbọchị taa sị na ezigbo echiche n'ezie dị ka ihe eji ebu ibu mụ na gị maara ihe eji ebu ibu a pụrụ ịkpọ ya wilbaro ma ọ bụrụ ndị bekee ma ọ bụ trọk ma n'asụsụ anyị ọ bụ ihe eji ebu ibu ọ bụrụ na ị buru ibu gị tụkọọ n'ihe ndị a eji ebu ibu ọ bụ na ị maghị na ibu ahụ gaa n'ebe ahụ ruekwa mgbe ị kwara ya aka ya agawa otu a ka echiche nke na-esi n'ụbụrụ mụ na gị nke na-esi n'obi mụ na gị apụta na-adị echiche ọ bụla nke a kpaliri n'ime gị n'ezie bụ nke ga-alụ ọlụ ma itinye ya n'ọlụ ma ọ bụrụ na ịkụkụwa aka gị si mgbe o ruru echi gị cherenu ruo echi ma cheta na anwụ nke ụbọchị echi nwere ike ọ ga-awara gị nwa chineke ọma na-ege ntị ohere ọma ka anyị ji na-ekele onye wetara anyị ndụmọdụ nke ezinụlọ n'ụbọchị taa anyị na-arịọ ka udo na amara n'ịhụnanya nke kraịst bara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs amen mara na ị nwere ike ịkụrụ anyị ekwentị na 070 6363 7224 070 7224 mara na ị nwekwara ike idetara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com maọbụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com makwara na nwere ike ige ozi ọma nketa na www.awr.org gị tinye asụsụ Igbo anyị ga-anụ abụ ọma ugbu a ma nabatakwa onye mgbasa ozi ka anyị nọọ n'ekpere mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche go Seventh Day Adventist Church Gariki Abuja unu emeela na abụọma nkunu nyere anyị n'ụbọchị taa arụ ekpere anyị bụ ka ịhụnanya Chineke na amara ya baru n'ụba n'aha Jizọs amen n'ọnụ nwayọ onye ọma na-ege ntị onye nọ n'ekpere mgbe anyị ga-anabata onye mgbasa ozi onye ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche onye ọma na-ege ntị onye na-anụ olu m n'oge awa ana m achọ ịkpọrọ akọla uche gị gaa n'ihe edere n'akwụkwọ Samuel nke abụọ isi iteghete amaokwu nke asaa ọ na-asị otu a David wee si ya atụla egwu n'ihi na aghaghị m imere gị ebere n'ihi jonathan bụ nna gị m ga-eweghachikwara gị ubi niile nke Sọl nna gị gị onwe gị ga-erikwa nri na tebụl nke m mgbe niile ka anyị mechie anya Chineke anyị n'oge awa ana m arịọ ka ị gwere okwu gị doo ya nsọ n'ihi na okwu gị bụ eziokwu kwue n'ime m kwa ndị gị n'aha Jizọs bụ onyenwe anyị amen isiokwu anyị ngaje ilebara anya n'oge awa nsị amara n'ebe dị elu karịa ihere m amara n'ebe dị elu karịa ihere m mgbe ọbụla ị tetara ụra n'ụtụtụ ị ga-ahụ si na onye ọbụla ndị ndụ na-achọ amara amara nke nka mma mbụ ka e si n'ebe Chineke anyị nọ bịa ọtụtụ mmadụ na-ekele mmadụ ibe ha ma emere ha amara ma ọtụtụ a na-ekele mmadụ ibe ha ma emere ha amara n'ụbọchị taa mara chineke anyị ngaduru n'ebe jizọs kraịst m bịara bịa gbapụta anyị na njọ gbapụta anyị n'ọnwụ were ọbara ya wụsa n'elu obe nke kalvarị olileanya anyị n'ụbọchị taa mbụ na jizọs kraịst ga-apụta ihe na mbara igwe ojii olileanya anyị taa nye onye ọbụla m kwere ekwere mbụ na mgbe jizọs kraịst m ga-abịa ọ gaje imere anyị amara n'ụbọchị taa amaa m ụdịka enyi ka ị na-enwe n'ihi na ezi enyi m kwesịrị ịbụ onye m kwesịrị ịda agbachitere gị mgbe ọbụla ị nọ na mkpa enyi gị na-enweta bụ enyi ka gị na-eduba gị n'ọnwụ kama ka na-achọ ka ị nwee ndụ David mbụ onye nwere enyi onye na-eji akpọ Jonatan Jonatan mbụ nwa Sọl Sọl mbụ onye nwere obi ọjọọ megide David ma ọ gbalịsiri ihe niile o nwere ike ime ịhụ si n'ogburu David ma Chineke nọnyere ya Jonatan mbụ onye nsenụ n'ọka mma na nna ya nọ na-egbufu David karịa ya ịbụ onye nga enọ ndụ David enyi ya nwoke abụrụ onye nlara n'ala mmụọ nna ya sọl nga mechaa ụzọ ọ ga-eji egbute david jonatan na-abịa gwa david si ya lee ihe nna m na-eche banyere gị nna m na-achọ ka ị nwụọ nna m na-achọrọ gị ọnwụ ma m onwe m na-achọrọ gị ndụ ma mgbe sọl nwụrụ mgbe agha m fụtara sọl aga agha anyị hụrụ si na chineke anyị m kwụrụ ya ụgwọ n'ihi ihe ọjọọ niile nke o mere n'ihi na akwụkwọ nsọ mere ka anyị mara dịka pọl na-agwa anyị n'akwụkwọ rom ndị rom isi isii amaokwu iri abụọ na atọ ọ na-eme ka anyị mara sị na ụgwọ ọlụ nke mmehie mbụ ọnwụ ma onyinye amara chineke mbụ ndụ ebighị ebi ị na-eme mmehie n'ụbọchị taa adịghị gị imedu mmehie gaa chọọ iji aka gị ma ọ bụ ịchọ onye nga igbu gị ma ị gaa ahụ okogo mmehie Sọl mere mere mgbe ọ chọrọ ịnwụ ọ rịọrọ ka onye odibo ya nwee ike gbuo ya bụ onye na-ebura ya iko maọbụ ihe ọ na-eri ma ọ sị na ya ga-egbu ya ma Sọl nji aka ya gbuo onwe ya n'ihi mmehie ya ma mgbe David Chineke ndoziri ya n'ọnọdụ mara mma n'ihi na amara Chineke nji edozi mmadụ ọnọdụ mara mma ọ bụrụ Chineke meere gị amara chetakwa ndị nyere gị aka mgbe na-adịghị otu dị n'ihi na david mbịara bịa nọzie n'oche eze mgbe o ji nọ n'oche eze ya bịa na-echesi kedu otu ya m ga-eji eleta ezinụlọ sọl kenkachi nke ezinụlọ jonatan ma ọ bịara na-achọ n'ihi na adịghị otu o ji ahụ ezinụlọ jonatan ọ makwanụ ma dị nwa jonatan fọdụrụnụ ma ọ bịara bịa jụwa ese mgbe o ji na-ajụ ese ọ bịara bịa jụta onye na-eje ejere Sọl ozi onye na-eji akpọ Ziba bịa na-ajụ ya otu ya nga isi enweta otu onye na ezinụlọ jonathan ka ya nwee ike mere ya ebere ma Ziba bịara bịa gwa ya na ọ fọrọ naanị otu onye mbụ nwa jonathan onye nọ na Nọdiba ọ sị na ezie ya ozi ka ọ nwee ike bịado n'ihi na len chọrọ imere ya ebere ma mgba mefiboshet mbụ naanị nwa jonatan mfọrọnụ a na-ele ndụ mefiboshet anyị ga-ahụsị ahụ na mefiboshet abụ onye ntorurunu n'oge iri na nke eze ma ọ bụ iri na tebụl eze ma onye chineke m chọrọ imere ebere o jighị ama ụdị mmadụ ịbụ maọbụ onye zuru oke maọbụ onye na-ezughị oke n'ihi na mara chineke mbaruba nye mmadụ niile o kere ma mgba mefiboshet m bịakwutere david david m gwara ya okwu n'ebe anyị m gwere ihe ọgụ nke akwụkwọ nsọ n'akwụkwọ nke abụọ nke samuel ishi iteghete amaokwu nke asaa kemgbe okwu agbamume oke david m gwara mefiboshet ọ mefiboshet atụla egwu n'ihi na aha m imere gị ebere n'ikpotu maazụ n'ebe a n'ihi na o chetara ọlụ ọma Jonatan nlụra ya mgbe ọ dịra ndụ ma anyị hụrụ sị n'akwụkwọ ebe a la mefiboshet onye na-adịghị oke ọnụ anụ onye na-ezughị oke mbịara na tebụl onye eze benwe ike rie nri amara chineke n'ụbọchị taa na-emezi ọnọdụ mmadụ gị onye na-anụ olu m ịnabata jizọs kraịst dịka onye nwe na onye nzọpụta ị ga-ahụ sị na mara Chineke nga ị na-edu gị na-aga n'okporo ụzọ ọ ga na-edu gị n'ebe ị na-arụ ọrụ ọ ga na-edu gị n'ebe ị na-ehi ụra ọ bụrụ Chineke meere gị amara ana m arịọ ka ị nwee ike ileta ndị ọzọ mere ya amara n'ihi na onye ọbụla ndị ndụ na-achọ amara amara n'aka mmadụ ma ọ bụ amara n'aka Chineke ma amara ka nka mma mmadụ m kwesịrị ịchọ mbụ amara nke si n'ebe Chineke nọ bịa n'ihi na amara nke si n'ebe Chineke nọ bịa nje mee ọrịa nke a na-enweghị ọgwụgwọ ọrịa ya laa ọrụ nke a na enwe nweta onye ahụ ga-enweta ya amakwana m sị ka ị na-anụ olu m naanị nke imenụ ga-enweta amara Chineke mbụ ma ị mere ihe ọma n'ihi na Jonatan mere ihe ọma n'agbanyeghị amara ya bịarufu ya mgbe ọ nọ ndụ ma ọ bịaruru ezinụlọ ya mgbe olileanya na-adịfuro ala ezinụlọ ya mefiboshet nwetara olileanya gachie na iri nri na nnweta ihe nke o nwetara n'ebe david onye eze nọ ya mere mmadụ ọbụla mmera gị ihe cheta ihe ọma chineke m meera gị dịka ị na-anụ m na-ebukawa ana m arịọ ka mara chineke mbara gị ụba n'ezinụlọ gị ma n'ebe ị na-azụ ahịa ma n'okporo ụzọ n'aha jizọs kraịst bụ nwe anyị amen chineke anyị imeela anyị ahụla amara gị n'ebe mmadụ nọ anyị ahụla amara gị nke imeera mefiboshet onye na-adịghị olileanya onwere nwere ga-ewetara ya olileanya nye ndị na-anụ m n'oge awa ndị nkwere anụ n'aha gị ndị ndị chọsi amara gị ike chineke anyị ana m arịọ ka imere ha amara ka amara gị zute ha n'ụtụtụ ka amara gị zute ha n'ehihie ka amara gị zutere ha n'anya asụ ka ọ dịrị ha na mma n'aha jizọs kraịst bụ onyenwe anyị amen ohere ọma ka anyị ji na-ekele nwa chineke tere mmanụ onye nyere anyị ozioma nke pụrụ iche onye mgbasa ozi alaribe godwin chinwendu imeela n'Ozioma nke iwetara anyị n'ụbọchị taa ara ekpere anyị bụ ka chineke na-eduzi gị ka chineke nọnyere gị na ezinụlọ gị n'aha jizọs amen ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a arigiria at yahoo dot com at yaho dot com maọbụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 070 6363 7224 070 6363 7224 mara na ị nwere ike ịga ozi ọma nke taa na www. awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha Jizọs amen imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọ ka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo